ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị m abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life World redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọ ugwu eru nke dị obodo na Ọyọ steeti ka oziọma si eru n'usoro oge ugbu a ọzọ ka udo nke Chineke nke chasị udo niile dịru n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe emem na ịga n'eru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ iji wee nwee ihe agbamume na-etụgharị uche wee nweta ngọzi nke si n'aka Chineke onye kere eluigwe na ụwa n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ nke ndị hibru ndị hibru isi nke iri na atọ ga-agụ amaokwu nke ise ndị hibru amaokwu nke iri isi nke iri na atọ amaokwu nke ise hibru 13:5 ọ sị ka ọchịchọ obi unu ghara ịdị n'ịhụnanya ego ka afọ ju unu n'ihe unu nwere ugbu a n'ihi na ya onwe ya ekwuwo sị ngaghị ara gị aka ma ọlị ngaghị arapụkwa gị ma ọlị ka anyị fụkwa akwụkwọ Job akwụkwọ Job isi nke iri anọ na abụọ amaokwu nke iri Job 42 verse 10 isi nke iri anọ na abụọ amaokwu nke iri osi jehova mekwara ka ndọta n'agha job lata mgbe o kpere ekpere banyere ndị enyi ya jehova wee tụkwasị ihe niile job nwere okpugbu abụọ ka chineke were ebere na afọma ya gọziere anyị okwu ya nke a ka onye anyị ndụ chekwara anyị ngọzi pụrụ iche dịka o wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ na chineke echefughị gị chineke echefughị gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị na ntị mata amara na nke a na chineke echefughị gị na ịga n'iru mmadụ na-echefu dị ka mmadụ si wee dị o nwere onye ya emere ọgụ o chefuo dị ka mmadụ si wee dị o nwere ihe ya emere mmadụ chinonye echeta abụna ya na akwụkwọ nke jenesis akụkọ banyere josef akwụkwọ nsọ mere ka anyị mata na mgbe josef kọwara ndị nne na ya nọ na nga bụ ndị oru fero josef gwara ha biko ọ kọwara ha mkpa nke nyanwa biko ọ bụ na ha pụta na mkpọrọ a maka na ọ gwara ha na ọ gwara onye nke na-agbanyere fero mmanya na-ejide iko fero na-agbanyere mmanya wee gwa na ọ bụ na ụbọchị nke atọ na o yi esi na mkpọrọ ahụ wee pụta ekwe nyeghachikwa n'ọnọdụ ya ọzọ ma ọ gwara sị ya biko ọ bụ na o ruo na-akwụnye maka ya ma banyere fero n'ihi na ebe anyị nọ na ya nọ na mkpọrọ na ọ dịghị ihe ọjọọ ọbụla nke ya mere na akwọsọ mere ka anyị na mgbe onye weghachi nwoke a n'ọnọdụ ya o chefuo ọtụtụ ndị mmadụ na-echefu ọtụtụ ndị mmadụ nọ na mkpọrọ nke ha amaghị isi ma ọdụ ihe ha metara ha ji wedo na mkpọrọ ụfọdụ nọ na njọ ụfọdụ nọ na mwute ụfọdụ nọ na ihe mgbu dị iche iche n'ihi ihe ndị ọzọ metara maọkwa n'ihe nke ha nwere onwe ha metara ha wee na-achọzi ka onwe onye ya gbapụta ha ma onye ekwunye banyere ha ihe ọma ha ka e tọpụ ha n'agbụ ma ka e wee wepụta ha na mkpọrọ nke ha nọ mkpọrọ nke ụwa na ihe na ji ụfọdụ ndị mmadụ olu karịrị ụfọdụ ndị mmadụ wee chezie na etu a ka ọnọdụ ha esiji adịrị gawazie na chineke echefugo ha ebe ọ bụ na mmadụ nke ụwa echefugo ha na onwezi ihe ihe ha pụrụ ịrụkwazi n'ọzọ ha na-erizi ngwụla na-anwụzi ọnwụ nke afụfụ n'oge ha erughị ma ọ dịghị etu a n'ebe Chineke anyị nọ mmadụ nke ụwa na-echefu mana Chineke anaghị echefu gị onye na-ege ntị n'oge dị ugbu a achọrọ m ka ị na Chineke echefu gị na-abụ okwu anyị ọ bụ na anyị lee anya mgbe josef na-agabiga niile ọ na-agabiga egoro a na eje n'akwụkwọ jenesis gbasara josef ọ na-akọwa na chineke nọnyere josef chineke nọnyere josef dị mgbe etinyere n'ime ununu achọrọ ka ha ka ha gbuo ya chineke nọnyere mee ka obi ụmụnne ghara icheta ọnwụ ma ka ha gbuo ya chineke nọnyere ọbụladị mgbe ha reresi ndị ndị ndị ndị e, ụmụ ismael Chineke nọ ọbụla dị mgbe e rere eresi ndị ndị be potifa iwe na-afụ nnọnyere niile a maka na Chineke nwere ebe ọkpọ kpọ Josef were aga ihe ọ bụla ị na-agabiga na ndụ a achọrọ nke ịmata na o nwere ebe Chineke duru eje o nwere ihe kpatara Chineke ji eme ihe ndị a niile ohere ka e wee duba gị n'ebe ị na-aga n'ihi na ọ na-abụ edugide mmadụ edube ya na ebe bụ nketa nke ya ihe anyị na-agabiga tụkwasị obi na chineke chineke ga-enyere gị aka chineke ga-azọpụta gị lee anya ihe ọbụla ị na-agabiga kwudosie ike n'okwukwe chineke echefughị gị ihe ọbụla ị na-agabiga jidesie ike n'ekpere chineke echefughị gị lee mgbe n'ikpeazụ akwụkwọ nsọ mere ka anyị mata na josef na chineke nọnyere mgbe n'ikpeazụ o wee bụrụ eze nke na-achị ala mba nke mba nke ndị ọzọ ọ bụghị mba nke nyanwa ma ala nke nyanwa ma ala nke nna ya ma ezinụlọ nke nna ya dịka osi wee fụ na nrọ o bụ onye isi na-achị achị ọbụla dị ụwa niile na-eje nke iji goro ndị ha mgbe ụkọ dị n'ụkọ niile a mata na chineke mere ka ị bụrụ onye isi ị ga-abụ onye ikpeazụ ọ sị na iyi abụ onye isi ị ga-abụ onye ikpeazụ ị ga-anọ na mwuli elu mata amata na chineke echefuru gị oche ebe ọ bụ na chineke echefuru josef ebe ọ bụ na chineke echefughị ụmụazị israel ọbụladị mgbe ha na-ata afọ n'ala nke ijipt ọ pụtara ha moses ọ bịa dọpụta ha na n'oru chineke echefughị hana hana kperigidere ekpere chineke wee cheta akwụkwọ nsọ mere ka anyị na chineke chetara ha na na ịgafe mbụ nke samuel chineke chetara elizabeth ihe a niile bụ ndị a na-asị na ha bụ nwaanyị aga na hapụghị ịmụ nwa mana oge nke chineke ka mma a na-asị na oge nke chineke ka mma oge chukwu ka mma mata na oge chineke ruo aka apụghị igbochi ngọzi gị mmadụ ụwa apụghị ịnapụghị iwepụghị n'ọnọdụ gị jidesie okwukwe gị ike jidesie chineke ike na ịga n'iru lekwana ebe ọzọ nke anyị gụpụtara n'akwụkwọ job lee ihe niile job gabigara na otu ụbọchị ka ihe niile nwoke a ji wee bụrụ mmadụ n'ihe o ji wee bụ ọgaranya n'ihe o ji wee nwere ka ekwensụ tipịara oripịa ma n'ihe niile a chineke bụ onye na-egbu aka ka ọ ghara ịkarị dị ka ọ dị mata amata na ihe na-agabiga ọ bụ na enye ekwensu ohere karịa o ji eme karịa ka ọ dị ugbu a ma chineke na-enye ogbochi chineke na-enye ọnọdụ n'ebe a ka ị ga-ejedebe n'ihi na aka bụ chineke gị ebe a ka ọ ga-ejedebe ọ sị na ọ sị mgbe onye onye ọjọọ ha nkeji nke Jehova ọ sị na ị gaghị emetụ anụ arụ ya aka ị emetụ ndụ ya aka ị gaghị emetụ nke ị gaghị emetụ ndụ ya gaghị emetụ ndụ ya aka n'ihe niile a nwanne efopụ ndụ Job mata amata ka ị ka nwere ndụ n'oge dị ugbu a ihe ọma nga ka na-abịa n'iru nke iru ka ka ngụkwa gị ọzọ chineke chefuo gị ma ihe kachasị n'ihi emesi ike bụ jidesi okwe gị n'ime kraịst ike jidesi okwe gị n'ime jizọs ike jidesi ekpere na amara nke chineke nyere gị iji wee bụrụ onye nke chineke n'ihi na ihe kachasị ihe niile n'ụwa a ekwensụ na-achọ ịnapụ ndị nke kraịst bụ ịnapụ ya nzọpụta nke o nwere n'ihi na anya n'ebe ekwensụ adapụgo na mma amara ekwensụ apụghị inwe nzọpụta ọbụla ọzọkwa ma gị nwa bụ onye nwere nzọpụta nzọpụta nke ahụ ị nwere ka ekwensụ chọrọ ịnapụgo ka o wee duba agha na-ala nke ala mmụọ na ọkụ mmụọ nke ebighị ebi ebe o ketara ọnọdụ nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị ime ihe ndị a niile na ejidesi ike na ekpere na okwukwe ga-abụ site na amara nke si ime kraịst wee bịa n'ime jizọs wee bịa site n'aka nke chineke ị nabatago amara ị nwere amara nke jizọs kraịst ị nwere amara nke chineke nke si na jizọs kraịst wee bịa ọ bụ na ị nweghị amara okwu a na-abịara gị n'oge dị ihe a bụ ohere nke ị nwere iji wee nabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị nara dị ka onye na-edube gị na ndụ ka ọ kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge ugbu a ka ị na-anụ ozi ọma nke a oziọma bịara idubaga na ndụ oziọma bịara ịtụgharị gị ọnọdụ oziọma bịara ime ka ị pụọ n'uru wee bụrụ onye nke chineke na-eleta n'ọbụ aka ya belata isi n'ebe ọbụla nọ n'oge duba ka chineke onye nwe onye nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke nọrọ olu gị n'oge dị ugbu a ndị nke ghọtara ndụmọdụ nke edere site na mmụọ nsọ gị onye nwe mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị eketa oke na ala eze nke nwa gị bụ jizọs kraịst dị n'ụwa nke a na ụwa nke kaje ka ha bụrụ ndị a gọzi agọzi si na jizọs kraịst bụ onye nwaanyị amen gị onye nabatara kraịst nke a na gị onye na-ege ntị jidesi ike na okwukwe ekwela ka ụwa ma ihe na-agabiga na nzọpụta gị nke nwe na kraịst jizọs mata na ukwu a na-abịara unu na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif Word redio ministri unu nwee akọ mgbaàmà ma ekpere ma ọ bụ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụ ka na 08132900111 udo nke chineke nke chasị udo niile dịere unu n'ebe ọ site na jizọs kraịst onye nwanyị amen